AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga wee nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa udo gị ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa anyị abịala ọzọ ịchịkọ isiokwu a nke anyị malitere na mbido nke izu a nke bụ otu ngozi na nkọcha si alụ ọlụ ọ bụrụ na anyị lee anya na ntụziaka niile ya na ntụgharị uche asụ ọ dị otu ihe nke anyị na-achọ ka ọ pụta ihe nke a bụ ime ka anyị matasị na ọnọdụ ụfọdụ ngọzi na nkọcha bụ ihe pụrụ inwe nhuku ebe otu onye ma ọ bụ onye ọzọ nọ site na ihe ndị nke a na-ahụ anya n'akụkụ nke ọzọ ime ka okwu a ìhè ọ bụrụ na anyị kpọrọ akọ na uche anyị pụọ n'ebe akwụkwọ nsọ dị ma gaa n'akụkụ nke ihe ndị ụfọdụ kwere ọgbakọ nke nzuzo na ihe ndị yiri ya ga-achọpụta sị na na iji ihe ndị nke a na-ahụ anya ime ka mmadụ bụrụ onye nwere nhuku nke nkọcha ma ọ bụ nke ngozi enweghị ụsọtụ ọ bụrụ na ịleba anya n'akwụkwọ ọpụpụ isi iri abụọ malite na amaokwu nke anọ rue na nke ise ị ga-achọpụta n'ebe ahụ na Chineke kpọrọ ya mkpa si emerela onwe gị arụsị apịrị apị gefela ha ofufe chineke dọrọ aka na ntị nye imebi iwu a o mere ka a mata na ọ gaghị alụpụtazi ihe ma ọ bụrụ na onye ọbụla agbarụọ olu ya n'ụzọ dị otu a n'ihi na anyị gụọ akwụkwọ ọpụpụ isi iri abụọ amaokwu nke anọ na nke ise ọ sị gị emerela onwe gị arụsị apịrị apị ma ọ bụ oyiyi nke ụdị ọbụla nke dị n'eluigwe n'elu ma ọ bụ nke dị n'ụwa n'okpuru ya ma ọ bụ nke dị na mmiri n'okpuru ụwa gị akpọla isi ala nye ha efekwala ha ofu n'ihi na mụ onwe m bụ jehova chineke gị bụ chineke e kwụrụ, na-ewere ajọ omume nke ndị bụ nna leta ụmụ ha leta ụmụ ụmụ nke atọ letakwa nke anọ nke ndị na-akpọ m asị ọ dịghị mgbe ọ ga-agaziri onye ọ bụla n'iru chineke onye hapụrụ chineke mere onwe ya arụsị mere onwe ya chi ọzọ chineke si na ya agaghị ahapụ ịhụ na onye ahụ bụ onye ikpe mara na ya onwe ya bụ chineke ekworo ya sị na nramahụ dị otu a nkọcha dị otu a ka a ga-eleta n'isi nna ha n'isi ụmụ ha na ọgbọ nke atọ na nke anọ ebe ọbụla agbarụrụ olu chineke mba ọbụla nke gbarụrụ olu chineke ezinụlọ ọbụla nke kpọrọ chineke asị mere onwe ha chi ọzọ mere onwe ha chi apịrị apị ọtụtụ n'ime anyị eleghị anya etinyewo aka anyị n'ihe ndị dị iche iche ihe ndị nke pụrụ ịnọchiri anyị ụzọ ihe ndị nke pụrụ iwetara anyị nkọcha ebe chineke nọ na-abụghị ngọzi lezie anya o nwere ndị ụfọdụ pụrụ itinye aka na-amaghị ama eleghị anya otu isi na-ahụ ya abụghị otu ndị ọzọ si na-ahụ ya gaa hụ ya na ọ dịghị ihe ọ bụ leme anya ma ọ dị ebe ihe ndị dị otu a si na-emegide iwu chineke ma ọ dị ebe ihe ndị dị otu a si na-emegide mmụọ nke chineke chineke kpọrọ ife arụsị asị ihe anyị ji na-eme ka nke adụ anya bụ na ịdaba n'ọnọdụ dị otu a ọ ga-eme ka ngozi nke chineke ghara irubie aka karịa nke a ọ ga-eme ka ị ghara ịma na ngozi dị otu ahụ pụrụ ịbụ nke ruru gị karịa kwa mgbe anya meghere gị gị were onwe gị wepụ na nhụku nke ihe ndị a niile ọ bụ ya kpatara ntụgharị uche nke ụbọchị taa ji dị oke mkpa ime ka anyị matasị na onye ọ bụla tinyere onwe ya n'ọnọdụ nke wetara ya nkọcha site n'ịgbarụ olu chineke ọ bụghị naanị na onye ahụ agaghị anata ihe ruru ya n'aka chineke ọ ga-emechi anya onye ahụ ka onye ahụ bụrụ onye na-agaghị amasị na o kwesịrị ịnata ngọzi n'aka chineke karịakwa mgbe mmụọ nsọ mere amara site n'ikike nke onye nwanyị onye ahụ aghọta onwe ya site n'ịṅomi akwụkwọ nsọ mgbe ahụ ka site na amara nke chineke ka anya onye ahụ ga-emepe ya mara si n'ezie na onye iroba ekwensu bụ onye nduhie bụ onye na-aghọgbu anyị bụ onye na-eme ka anyị banye n'ime ihe ndị anyị na-ekwesịghị ime imegide onye kere ụwa biko ka anyị na-atụgharị uche n'okwu a n'ụbọchị taa were ya kpọrọ ihe ka ọ gaziere gị gaziere gị n'ezinụlọ gị ekele na otuto dịrị chineke onye kere eluigwe n'ụwa imela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke ezinụlọ nke iwetara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke na-agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224, 0706 363 7224. n'ọnwayọ mgbe anyị ga-ewetara ga abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị abụ nke ga-eme anyị obiọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye ọma na ekentị ma mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria

mmehie m anya zanụ m ekpere mgbe m kpaduru gị jehova biko nụrụ arịrịọ anyị nyere n'anya aka lebu ma akwụkwọ ndị lere ule jehova biko nyere n'ụwa aka

biko elela mmehie m anya zanụ m ekpere ndị na-achọ dị Jehova biko nụrụ anyị nye wee dị mma ndị na-achọ nwunye Jehova biko nụrụ arịrị anyị nye wee nwunye dị mma anyị na-anabatakwa unu ọzọ n'oge awa nke ihe ọmụmụ anyị site na akwụkwọ nsọ dịka ọ bụ ihe ntụziaka nye onye ọbụla nke kwere ekwe onye na-enweghị iru abụọ n'okwu nke onye nwanyị. ana m arịọ dịka anyị na-agbakọ ka anyị na-amụ ihe ọmụmụ a ebe ọbụla ị nwere mgbagwoju anya ma ọ bụ ebe na-eghọta ya n'ozuzu oke ị ga-akpọ ka enwe ike kọwara gị nke ọma ma ọ bụ laghachikwa azụ gụọ na akwụkwọ nsọ mmụọ nsọ nke onye nwanyị ga-enyere gị aka na nkọwa ịmụta ihe ndị a ka onwe ike dịrị gị ezi mma asị m unu unu abịala ka onye nwanyị gaa n'iru kụziere anyị taa na aha jizọs ihe ọmụma anyị taa ga-adabere na ekpere nke kraịst kpere nye onwe ya ekpere nke kraịst kpere nye ndị na-eso ụzọ ya ekpere nke kraịst kpere nye ndị kwenyere na ya kraịst kpere ekpere anyị niile na-ekpekwa ekpere n'ụbọchị taa kee ka anyị si ekpe ekpere nye onwe anyị n'ihi na kraịst kpere ekpere nye onwe ya kee ka anyị si ekpe ekpere nye ndị anyị na ha na-eso n'ije ozi nke onye nwe anyị n'ihi na kraịst kpere ekpere nye ndị ụmụazụ ya kee ka anyị si ekpe ekpere nye ndị kwenyere n'okwu nke onye nwanyị n'ihi na kraịst kpekwara ekpere nye ndị kwenyere n'okwu ya ebe anyị na-elere anya na ntụziaka taa bụ na akwụkwọ jọn isi nke iri na asaa ebe a ka anyị ga-ejide aka ka anyị nwee ike ghọta n'ozuzu oke eleghị anya anyị agaghị agụcha ebe niile dị kwesịrị ka anyị gụọ n'ebe a mana site n'isiokwu a na ebe anyị kpọpụtara na Jọn isi nkiri na asaa were ohere were akwụkwọ nsọ gị gụọ ebe a niile ị ga-aghọta nke ọma malite na vas nke mbụ onye nwe anyị kraịst jizọs kwuru okwu ndị a mgbe o weliri anya ya abụọ elu n'eluigwe o wee sị nna ya oge abịawo bulie nwa gị elu n'ihi na nwa gị ebuligokwa gị elu na ndụ anyị anyị na-ebuli chineke anyị elu n'ihe omume anyị anyị na-ebuli chineke anyị elu n'ihi ọ bụrụ anyị ebulie chineke anyị elu onye nwe anyị ga-ebuli anyị elu onye nwe anyị si na ya na-asọpụrụ ndị na-asọpụrụ ya anyị na-asọpụrụ chineke ị na-asọpụrụ chineke ọ bụ na ị na-asọpụrụ chineke onye nwe anyị ga-asọpụrụ gị onye nwe anyị ga-ebuli gị elu onye nwe anyị ga-eme ka udo ya chịa n'ebe ị nọ onye nwanyị ga-enyere gị aka ịgbaru ọsọ rue na isi bụ inweta ndụ nke ebighị ebi onye nwanyị gara n'iru rịọ sị nye m ike nke ji emeriri anụ arụ ike nke ji emeriri anụ arụ dị mkpa anụ arụ bụ ọchịchọ nke mmadụ ime ihe dị ka mmụọ nke onye nwe anyị na-anabata gị n'ihi nke a ọ dị mkpa na anyị ga-arịọ nna anyị nke bi n'eluigwe ikikere ka anyị ga-eji merie ike nke anụ arụ ọ dị mkpa na anyị ga-arịọ nna anyị ka o nyere anyị aka ka ndụ anyị rapụ egwụsị n'elu ụwa nke a nke anyị nọ kama ka anyị nwee ike bịa ndụ nke ebighị ebi ọ bụ ezie na ọnwụ pụrụ abịa ma mgbe a ga-akpọ oku ka anyị nwee ike bilie na mbilite n'ọnwụ nke mbụ na olileanya nke zuru oke ihe ndị a niile n'ụwa nke anyị nọ n'ime ya anyị ga-agba mbọ n'ihi na kraịst na vas nke anọ si na ya alụzuwo ọlụ niile nke kwesịrị ya ịlụ n'elu ụwa n'ihi na ọ bụ ihe ya bịara ime ịlụ ọlụ nke nna ya onye zutere ya ọlụ niile nke ọ lụrụ n'ime ụwa wetara otito mbuli elu ọjịja mma nye chineke bụ nna ya ya mere anyị onwe anyị n'ọlụ anyị dịka anyị bụ mmadụ ndị na-eso ụzọ kraịst kwesịrị na anyị ga-ebuli chineke anyị elu bulie kraịst elu n'ihi na nke a bụ ihe kwesịrịnụ na vas nke isii ebe a ka kraịst kpere ekpere nye ndị na-eso ụzọ ya ọ sị na ya emewo ka amata aha anyị n'etiti mmadụ n'ime ụwa ọ bụghị aha nke a nke anyị na-aza fọdụ na-aza Beatrice fọdụ na-aza Peter fọdụ na-aza timoti fọdụ na-aza afa dị iche iche ma afa nke kraịst na-akọwa na ya emewo ka amara anyị bụ aha nke dị oke ọnụahịa aha nke ụmụ alaeze nke eluigwe aha nye ndị na-asọpụrụ chineke ndị na-eso ụzọ chineke onye nwanyị kpekwara ekpere ka onye nwanyị binyesiere anyị ike n'ime ụwa ka anyị na-edebe okwu ọnụ ya n'ihi ọ bụrụ na mbinyesi ike nke chineke adịghị n'ebe anyị nọ ọ ga-anye anyị aha ọjọọ ọ gaghị abụ ihe zuru oke na anyị debere okwu ọnụ nke chineke anyị ga-edebe okwu ọnụ nke chineke ịma na ọ bụ okwu nke dị mkpa okwu nke nwere ụtọ okwu nke na-egbo agụọ okwu nke na-akasi obi onye nwanyị maara n'ezie na ụmụ ya ndị na-eso ụzọ ga-enwerịrị nramahụ mana ọ bụ n'ikwenyesi ike n'ebe onye nwanyị nọ ịlụ ọlụ nke onye zitere anyị ma ọ bụ ebe ezigara anyị ka anyị ga-alụ mgbe kraịst na-amalite ọlụ ọ gwara nne ya bụ mmeri na ọlụ nke nna ya nke zutere ya ka ya ga-alụ anyị onwe anyị dịka ndị ozi ndị kwenyere ekwenye ndị na-agbasa ozi nke onye nwanyị anyị ga-alụ ọlụ a n'ozuzu oke ịnatazu ngọzi niile bulie elu niile ịdị mma niile nke chineke kwadebere anyị gaa na amaokwu nke iri abụọ ebe a ka onye nwanyị kpere ekpere nye ndị kwere ekwe onye nwanyị na-ekpe ekpere na ọ bụghị ekpere ka a na-ekpere ndị a naanị bụ ndị kwere ekwe kama ka ha nọdesi ike na nkwenye nke okwu nke onye nwanyị ọtụtụ oge ndị kwere ekwe na-esi ngọ ndị kwere ekwe n'ihi ọnọdụ dị iche iche ntaramahụhụ ike ọnọdụ nke ụwa pụrụ ime ka mmadụ sọ ngọngọ elebezi onye dị otu anya sị ọ bụkwa onye kwere ekwe ọ bụkwa onye a na-aga ozi ọ bụkwa onye a na-eje ije ịtụghata mkpụrụ obi ha dị iche iche mgbe ọnwụnwa bịara mgbe ihe isi ike bịara mgbe nsogbu bịara mmadụ dị dị otu a nwere ike daa mba onye nwe anyị maara na ọnọdụ ndị a aghaghị dị n'etiti ndị kwere ekwe o wee kpee ekpere na ọ bụghị naanị na anyị na-ekpe maka okwukwe nke anyị kwere kama ka anyị nọdesi ike n'okwu nke onye nwe anyị ka ọ ghara dị ihe ọbụla nke ga-erichapụ anyị n'ihi na na kraịst na chineke bụ otu na ọ ga-adị mma ka anyị niile ndị kwere ekwe were otu obi were otu mmụọ were etu ịhụnanya jee ozi nke chineke aghara dị iche iche dị n'etiti ndị kwere ekwe taa ịgba mgba okpuru dị iche iche ibu iro nkọtọ anya ukwu ihe ndị a bụ ihe ndị a na-ahụ n'etiti ndị kwere ekwe ọ bụrụ na ị na-eme nke ọma na mgbasa ozi nke onye nwanyị a na-ahụ ndị na-ewetu ala n'ihi na ha ga-enwe anya obi ha ga na-ere ọkụ ha ga-achọ ụzọ ha ga-eji kwatuo gị mana ọ bụrụ na anyị ejikọta aka dị ka ndị kwere ekwe anyị ga-eje ozi a jee ya n'ozuzu oke ma mara nke ọma na ije ozi anyị niile bụ ka enwe ike bulie chineke anyị elu ka enwe ike tụọ anyị ọ bụ chineke pụrụ ịgọzi anyị site n'ozi ọma niile nke anyị ziri onye nwe anyị gara n'iru kpee ekpere ka anyị bụrụ ndị e mere ka anyị zuo oke ọ dị mkpa na onye na-ekwusa ozi nke onye nwanyị ma ọ bụ onye kwere ekwe ga-ezu oke izu oke bụ na ị ga-ewezuga onwe gị n'ihe ọ bụla nke na-ezughị oke lụọ ọlụ a dịka onye zigara gị ma onye zitere gị si chọọ were ịhụnanya nke zuru oke nke bara ụba tụkwasị ya n'ihi na onye nwanyị hụrụ anyị n'anya n'ọnọdụ isi ike n'ọnọdụ nramahụ onye nwanyị n'ezie mara na ihe anyị na-agabiga ihe anyị ga-agabiga mana ọ gaghị adị n'ebe dị anya n'ebe anyị nọ ọ ga-enyere anyị aka ime ka ịhụnanya ya chawakwue n'ebe anyị nọ ọ ga-enye anyị ike ume ka anyị ga-eji mejupụta nke a ka ekpere a nke onye nwanyị kpere nye ndị kwere ekwe ndị na-agbasa ozi ndị na amụ anya ehihie n'abalị ndị na-eche ọdịmma nke mmadụ ibe ha ka onye nwanyị were ngọzi nke ịhụnanya kwesị ntụkwasị obi ịnọdesi ike na ozi a gbaa anyị ume ga-abụ mgbe onye nwaanyị ga-ebịa ya kwụọ anyị ụgwọ ọlụ nke zuru oke ụgwọ ọlụ nke mara mma n'ihi na akwụkwọ nsọ sị na ụgwọ ọlụ mara mma ka a ga-akwụghachi onye ezi omume ụgwọ ọlụ jọrọ njọ ka a ga-akwụghachi onye ajọ ome ka anyị lụọ ọlụ mara mma nata ụgwọ ọlụ nke ndị ezi omume ka ọ dịrị anyị otu a ruo mgbe anyị ga-ezukọ n'ụkwụ kraịst na aha jizọs bụ onye nwe ka udo na amara ngọzi chineke chịa n'ime ndụ onye mgbasa ozi chukwuemeka ngọzi aja ọma nke iwetara anyị n'ụbọchị taa na-echekwutara mụ na gị na ekpere dị mkpa n'ime ndụ anyị kraịst kpere ekpere dịka ụmụ chineke anyị bụ anyị kwesịrị ị na-ekpe ekpere kwamgbe kwamgbe ụbọchị niile nke ndụ anyị ka anyị gbalịa na-eso nzọmụkwụ nke kraịst ihe niile ga-adịrị anyị mma n'aha jizọs amen kọrọ na anyị na-ekwentị onye ọma na-eke ntị na 070 63637224 070 gbalịa gee ọma nke taa ka ị wee wulie mmụọ gị na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo onye ọma na-ege ntị imeela nọnyere anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke gbuora gị mkpa nke dị n'ime ndụ gị n'ụbọchị taa n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo